Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 24, Dialogue for Listening. Ndewo na ebe ahụ, ọwa onye, ọwụ m, adawanị, ị bịala? Ee, dịkwa mma. Ee, adị mma. bịa n'ịnọdụ oche papa onye nwe abịala asị m ya nọdụ ala n'ime ụyọ enyi ya ị bịala enyi nwoke ịyọla ee ije m gara n'otu ọma Olee ma ị yọrọ? Ayọrọ m n'abalị iso taa. Ị gbakwa nwaanyị gị yọ? Eni, akpọ m ya yọ. Olee otu ndị Amerịka dị? Adịcha ha mma. Ha mekwere gị otu ọma? Ee, emechiri ha m otu ọma. aga m ebe ụbọchị ọjọọ gaa kọrọ m otu iji gaa ọ dị mma lawanị Dialogue for practice with build-ups. Ndewo na ebe ahụ. Ndewo na ebe ahụ. Ọwa onye. Ọwa onye. ọwụ m ọwụ m ịbada ịbada badawanị ebiala. badawanị ebiala. ee ịdịkwa mma Ee, ị mma? Ee, adị mma. bịa n'ịnọdụ oche. Ee, adị mma. bịa n'ịnọdụ oche. Papa, papa, onyewu, onyewu. Nna onye Papa nna onye nwe abịala, ya ala Papa onye nwe abịala, ya ala n'ime ụyọ. Enyi ya, ị bịala? Enyi ya, ị Enyi m nwoke, ị Enyi nwoke, ị Ije ije nnọọ nnọọ ee ije m gara otu ọma ee ije m gara ọma olee Ole ma ị yọrọ? Ayọrọ m abalị iso taa. Ayọrọ m abalị iso taa. Gbọkwa nwaanyị gị yọ. Gbọkwa nwaanyị gị yọ. eni agbamịayọ eni agbamịayọ olee otu ndị Amerịka dị olee otu ndị Amerịka dị adịcha ha mma adịcha ha mma ha mekwere otu ọma ha mekwere otu ọma imezi imezi ee emeziri ha m otu ọma ee emeziri ha m otu ọma ụbọchị ụbọchị aga m ebi ụbọchị ọjọọ gaa kọrọ m otu iji gaa aga m ebi ụbọchị ọjọọ gaa kọrọ m otu iji gaa Ọ dị mma, lawanị. Dialogue for practice without build-ups. Ndewo n'ebe ahụ. Ndewo n'ebe ahụ. Ọwa onye. Ọwa onye. Ọwụ m. ọwụ m padawanị ịbịala padawanị ịbịala ee dịkwa mma ee dịkwa mma ee adị mma Ya bịa n'ịnọdụ oche ee adị mma bịa n'ịnọdụ oche papa nna onye nwe abịala asị m ya nọdụ ala n'ime uyo papa nna onye nwe abịala asị m ya nọdụ ala n'ime uyo enyi ya ị bịala enyi ya ị bịala enyi nwoke ị yọla enyi nwoke ị yọla ee iche m gara n'otu ọma ee ihe m gara n'otu ọma olee ma ị yọrọ olee ma ị yọrọ ayọrọ m abalị ise taa ayọrọ m abalị ise taa kpọkwa nwaanyị gị yọ ị gbakwa nwaanyị gị yọ ee na akpọ m ya yọ ee na akpọ m ya yọ olee otu ndị amerịka dị olee otu ndị amerịka dị adịcha ha mma adịcha ha mma ha mekwere gị otu ọma ha mekwere gị otu ọma ee emejiri ha m otu ọma ee emejiri ha m otu ọma aga m ebi ọjọ ga akọrọ m otu iji gaa gaa ọ dị mma lawanị ọ dị mma lawanị Dialogue for Comprehension. Ndo n'ebe ahụ. Ọwụ onye. Ọwụ m. Adawanị. Ị bịala? dịkwa mma. Ee, adị mma. Bịa n'ịnọdụ oche. papa onye nwe abịala asị m ya nọdụ ala n'ime ụyọ enyi ya ị bịala enyi nwoke ịyọla ee ije m gara n'otu ọma olee ma ị yọrọ ayọrọ m n'abalị iso taa gbakwa nwaanyị gị yọ eni akpọ m ya yọ olee otu ndị Amerịka dị adịcha ha mma ha mekwere gị otu ọma ee emechiri ha m otu ọma aga m ebe ụbọchị ọjọọ gaa kọrọ m otu iji gaa ọ dị mma lawanị Drill 24.1 Reported Speech Part A Sam ajụchala gị ya Sam ajụchala gị ha sọ ha mụ ikele sọ ha e kelele mụ anyị Sọ anyị ekelele mụ. Ya. Sọ anyị ekelele ha Ya. Sọ ha ekelele ha. もSam ekelele ha gị zute Sam gị ha unu Sam ga-ezikpa unu a Sam ga-ezikpa unu Part B Ọ Sam gara ahịa ghe Ọsọ ahụ gara ahịa. Ọgwa ọsọ ahụ gara ọgwa. A Asaghị gara ọgwa. ịvụ ji asaghị vụrụ ji ya asọghọ vụrụ ji ya ọsọ vụrụ ji ya ọsị vụrụ ji ịṅụ mmiri ọsị aṅụrụ mmiri anyị